Igbo Igbo ndị ọma njem na ekene m unu ekene m nwoke ekene m nwaanyị kene ife na-emelu Igbo ife asị m nke onye anya gazi elu ya biko na o nwere okwu ji ebe n'ụbọchị nke taata maka na anyị ekwuoni ya mbụ kwuo ya abụọ kwuo ya ito mana ndị mmadụ ada nọrọ ife ihe nya bụ okwu pụta bụ na wee kabụ ya wee na-asị na nya bụ okwu pụta bụ na oshimiri anara afọ onye ọ narịrị okwu ya biko na achọrọ m ka unu gee nwoke ma anụ nwantị maka na o nwere ife okwu ọ sịrị na ọ Nọjelie moti ya nọjelie moti ya lee ihe ma one lee lee one or two thing wee je ka o je wee gwọọ ọkaikpe nwunye gwakwalụ ya na ọkachi ntị jeje gwọọ ọnya bụ ife nkịta anụnwa ọfọzie chaa wee lie bikonu solunu m gee ekene nya bụ ife bikonu na ha ndị ọzọ ndị ọzọ na-achị ka ha jeje gwọọ maka ndị ọzọ ọ naghị afịa ahụ fịaba arụ bikonu Solukenụ m tinye nya bụ vidiyo ọnụ ka unu gee ntị mụtakwa n'ihe na ya bikonu unu necha unu eshia sọskraịbụ na dis chanel ka elekere vidiyo ka unu fụ. ndị nke m daalụ na ọdụ mmiri nwakalụ na-ekwu ka m zie gị ozi chimsi nzie gị nzicha gị ịlaika ekwe na mana ife mma bụ na ọ bụ na ikwe dị sie ị ga-ekwe next year ọ bụrụ na ikwe next ye ị ga-ekwe next two years ọ bụrụ na ikwe next two years ị ga-ekwe next 3 years ikwe next 3 years mana i ga-ekwe next 5 years mana ị ga-ekwelili one day maka ozi nna ezi gị bụ eziokwu ka ọ adị asị asị e nwere of people na Nigeria ndị dibia na-eri mugu mma aka ntọrọ gị dat four katigori ka ị mara ya the first category bụ ụmụazị na-atụ akwụkwọ ụmụazị na-eme na ha na-atụ mgbada ndị nke gba nọmba 1 gba first first mugu ndị dibia na Naịjirịa the second category bụ ndị na-ebu ngwongwo n'obodo oyibo yamaghị ife mminu ndị nke gba sekọndị ife mee na ịda anụ confession ndị nke maka biznes nke ha jọgburu onwe ha mana one kwa ha ya bịa confess ebe a ndị nke agba sekọndị ife ndị dibịa na-eme ndị a tara ya ya den ndị gbara ụtọ bụ ndị pastọ akwefu ndị pastọ ya na-afụ ịma nwa anwa wee nụ dia test ya confeshon na peji ma mana akwefu ọ bụ ndị pastọ emepe ọnụ wee kọọrọ gị ife ndị dibịa megoro ha ibe ha akwa ebe ha na-ezuzugharị sị na ha na-agwọ ọgwụ ka agwọta ka ha gwọta membas na chọọchị ha ife a ndị dibia na-eme ụmụazị na-atụ mgbada ka a na-eme pastọ pastọ mepegha ọnụ ya na nkọbara gị stori ife ego ndị dibịa rigoro ha n'aka na a na-agwọ ọgwụ members ibelu ha akwa swel ndị dibịa emego ndị pastọ taati then the third category bụ ụmụ agbọghọbịa na-achọ di mgbe ụfọdụ ịpụta ife nwa agbọghọbịa mara mma ị na-agba ya asa ka gị na ya na-abụ mesọntị ndị siriọs o debere ya ahụ na ya maka mma o debere gị ike na ya dị anyụ nsị na-achị ha ọchị asị nwa agbọghọbịa ịmala ife kara gị mma tara ya ka ị nọ di na n'ụlọ n'oge bikọsi izuzukata ife anyị na-ezuzu mekata gaị anyị na-eme kpunikata ike gị elu ị na-akpuni na Facebook wee krọsụ 27 28 30 without ịnụ ndị eze nwaanyị mesie gị ife ndị eze nwaanyị mesie gị ife nya in your next life ịpụta in lif next life jiri speed jee n'ọdị n'oge sharp sharp anything ị na-egbe eme as nwa agbọghọbịa ịnwekwa na nwa kwue ka kros 28 to 30 na ihe eje chọba dị n'aka ndị eze nwaanyị ndị akpata gị aka ndị akpata gị aka ihe eji anya gị na-aba na na-afụ ntị gị the seven rivers of africa ịya zọ icha ụkwụ gị na abụ ebe ị na-achụ aja ka ịchụta di ofu mkpụrụ dị you no go ego niile isevu n'ụwa ha ya anasị gị etinye gị n'akpa ofu mkpụrụ dị isize ka ijebe na nke ndị dibịa ịkwụgharịsịa n'ime mmiri ama di na kwuo gị sef ofu mkpụrụ dị you so a na-esendịrị gị meseji na mbọs ị na-eme gayas fine girl enye ndị eze nwaanyị na-eche gị ha na-eche gị na mgbe taịm ruru ha egosikwa gị chetakwara gị ọkwa a na-esendịrị gị meseji na mbọs ị chọrọ reply go remember am for you biko geenụ ntị unu n'onu nwanne anyị nwoke a jelu nke dibia dibia ọba nwanne anyị nwoke lelu moto ya jee nke dibia ọba ruo ebe a spend ya 2.3 million naira ofu mkpụrụ rizọtụ ọ fụrụ ya ruo taa gee ya ntị ka n'ọba oroma ịkọ ike nji akọ m Good afternoon. I really appreciate you for the work you're doing. You're really doing a great job. People may not understand exactly what you're doing, but keep on the good work. Then uh, I want to tell you about Akwa Akuko. I had an encounter with him a year ago. You know, I can't start explaining everything in detail, but I ended up selling my car That car worth four million, but I sold it two million something to go to Aqua's place, and I ended up spending one million eight at first, five hundred at second, and this is one year. Nothing happened. So if he thinks I'm lying, let him take it up. I can come out anywhere, anytime, any day. Give them my number. Let me talk. Let them contact me. The juju did not work. Juju no they work. All those things whether they do now scam. I cannot start explaining in detail, but the summary of the whole thing is that I ended up selling my car of 4 million something. Few months use, I sold it at 2 million something just to go there and see things myself, but I lost the whole money without any sign of progress in my life. So Then I believe one statement you made online. I started following you recently. That statement is a very great statement, but people may not understand it now. Anybody that doesn't believe you that juju na rubbish, juju is a dustbin according to you. If that person did not believe you today, he will believe you tomorrow. If that person did not believe you tomorrow, five years to come, he will believe you the truth is that all those things, okay, they, all those things, none of them, they work. The only way to make money, whether you're the DJ guy, you're the business guy, hard work and effort. Bro, normally I'm not supposed to do this because it's already one year now and uh, I don't already forget that money. I don't already move on with my life and uh, I'm still bouncing back much more, you know. But I'm just doing this because I saw your work online and you're really doing a great job. You're helping people. People will never know. Some will look from, will see your video and learn from it. So that is why I had the courage to come out. You are the first person I'm even telling about this. Nobody, but my friend, nobody is aware of this. But the bottom line is that I spent two million three hundred in the name of getting doing charm in Akwa Okuko's place. It no work. If he insists that we are lying or anything, I have videos of the work. I have everything. Evidence say I pay money. Video say the Hindu work. I get everything from my phone. So there is nothing to worry about. ejikwana m n'aka nụ unu na-eche anya vidio biko ebe onye nọ na-eche vidiyo nyere anyị aka gbasaa ya bụ ozi anyị na-adọkwana igbo aka na ntị wee na-asị biko na ọ bụghị mmadụ niile ya agwa ogwu ego onye ọbụla ji echebe n'ife ọ ya alụnụ ọ bụghị onye ti ha na-adịvat ọnlaịn unu enulu ka ijiji jewe di ya osimiri a na-eli anyị anyị a na-asị na mmadụ ama nnụnụ na nna mmiri ncha na-abịa ya na o ka ọ dị na nwa meka ji wetigbu mkpu anụnwa n'oge wee na asị ime igbo wepụ n'aka na ọgwụ na o nwere ife dị na ya ọgwụ na akwa na-eme ihe Anyị e sị na mmadụ nwekwara ike igbu mgbe ije chụọ àjà. ịchụọ chụọ àjà mara ife na-eme gị, ị gbaa afa mara ihe na-eme gị, mara ebe ị si onwe gị ndụ. E ị nwere were ego ị eji nye ụmụazị nri were jee ụwa nke agwa ụwa nke a gwọwa imooloko, nya bụ ife dị veri bad. Mana onye ọbụla chọrọ ibite n'ike n'ike, country dị hard country dị hard. At the si isi from frying pan gbanyezie n'ime fire, nya bụ ife bụ ajọ ife. ikonu Igbo anyị ka e wee binatara aka n'ụmụ ihe a, ọ ka ọ ha m n'ọnụ ka anyị e nweenụ mgbe ọzọ.